ọmalịcha ezinụlọ m. ọmalịcha ezinụlọ m. my beautiful family. ebi m n'ụlọ dị n'akụkụ orimili. ebi m n'ụlọ dị n'akụkụ orimili. enwe m Ụmụnne ndị nwaanyị ịtọ, na ụmụnne ndị nwoke na naabọ Enwe m ụmụnne ndị nwaanyị ịtọ, na ụmụnne ndị nwoke naabọ Mụnwa wụ ọdụdụ nwa. Mụnwa wụ ọdụdụ nwa. Nna m wụ onye nkuzi n'ụlọ akwụkwọ mahadum. Nna m wụ onye nkuzi. N'ụlọ akwụkwọ mahadum nne m wuziela onye nta akụkọ na-ewu ewu. nne m wuziela onye nta akụkọ na-ewu ewu. ụmụnne m ndị nwanyị maalị. oke ire ma na-agbakwa oke mbọ n'ụlọ akwụkwọ. ụmụnne m ndị nwanyị maalị oke ire ma na-agbakwa oke mbọ n'ụlọ akwụkwọ. nwanne m nwoke na-eme ihere mgbe ọbụla, ma Nwanne m nwoke na-eme ihere mgbe ọbụla, mana Nne m ochie so anyị gburu n'ụlọ nne m ochie so anyị buru n'ụlọ o si ọka welu bịa mgbe m dị arọ ịtọ o si ọka weli bịa mgbe m dị arọ ịtọ ọ kago nka mana arụ gbachiri ya ike. Ọ kago nka, mana arụ ka gbachiri ya ike. Ezinụlọ m dị m nnukwute mkpa. Ezinụlọ m dị m nnukwute mkpa. ezinụlọ m dị m nnenete mkpa. mkpa. anyị na-emekọ ihe ọnụ. ọnụ. ọ na-amasị mụ na ụmụnne m. igwu mmiri. Ọ na-amasị mụ na ụmụnne m igwu mmiri. Afụrụ m ezinụlọ m n'anya rinne. Afụrụ m ezinụlọ m n'anya rinne.